AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye Igbo ị bịala n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị ka Chineke nọnyere gị duzie gị na ezinụlọ gị anyị abịala ọzọ n'ụbọchị taa ịtụgharị uche n'okwu nke ezinụlọ ana m arịọ amara nke Chineke ka ọ na-edu anyị ka anyị na-ahazi okwu ndị a isiokwu anyị n'ụbọchị taa bụ nke na-asị ike nke ndị iro ike nke ndị iro onye mụ na ya na-ezukọ ọ na-ewe ndị enyi gị na ndị iro gị ma ọ bụ ndị enyi m na ndị iro m ime ka anyị bụrụ ndị a maara ị pụrụ ịnụ mgbe ndị mmadụ na-asị n'ezie ndị iro gbara m gburugburu nke a ọ bụghị eziokwu ọ bụrụ na ọ daba otu anyị gị mata n'ezie na ị nwere mgbalị na ọ dị ebe ị na-aga na ọ dị ebe ị na-eleje anya ọ bụ ihe ndị a bụ ihe pụrụ ịkpali ndị iro n'ụzọ gị ndị ahụ na-adịghị ihe eji ha eme dị ka anyị na-atụgharị uche n'ụbọchị ndị a ndị ahụ na-akụkụwa aka ha ndị chere na ha bịara n'ụwa igbu oge ọra ka ahụ ka amata ndị dị otu a ma mgbe ọ bụla ọnọdụ gị gbanwere site na mgbalị gị site na amara nke Chineke nke a na-akpalite ọtụtụ ndị iro n'akụkụ gị nke a bụ eziokwu gị onye mụ na ya na-atụgharị uche n'ihi na onye iro ahụ anaghị echere gị echiche ọma ihe ha chọrọ bụ ihe ọ bụla nke pụrụ ime ka ị laa n'iyi ka ị e gwụsịa ka a ghara ịhụ gị ha chọrọ ịla gị n'iyi ime ihe ọbụla ha nwere ike ime ọ dị ndị ọbụ ha bawa mba ha sị gị na ihe ọbụla ọ ga-ewe ha iwepụ gị na ha ga-eme ya n'ihi na ndị a kpọrọ gị asị eleghị anya ọ bụkwa ndị ị na-asọnyere ihe m na-ekwu okwu ya bụ ndị ị na-eleta ma ọ daba na ihe na-aga nke ọma ma eziokwu dị n'ihe a bụ mgbe ọbụla onye iro gị hụrụ gị ya gbazee n'iru gị ike na-agwụsị ya mgbe ọbụla ọ na-ele gị anya ya mere m ji na-eme ka ịmata n'ụbọchị taa ekwela ka ọnọdụ dị otu a konye gị obi n'elu ekwela ka ọ kụsasịa echiche ọma niile nke dị n'ime gị lewekwa anya ebe ahụ ị na-ele anya ma n'akụkụ nke ọzọ gaa hụ na ndị a anyị na-akpọ ndị iro a pụrụ ịgụ ha ma ọ bụ iwe ha n'ọnọdụ ndị dị mma dị ka ndị enyi anyị n'ihi na mgbe ahụ ha na-achọ ụzọ ha ga-esi wee laa gị n'iyi mgbe ahụ ka ha na-ewere aha gị aga ebe niile eme ka ndị mmadụ na-amata onye bụ site n'ụzọ dị otu a ha emeghere gị ọtụtụ ụzọ nke iru ọma ga-esi wee chọta gị nke amara nke Chineke ga-esi wee ruo gị aka ewepụ ndị iro gị ọ dị ebe aha gị garurula n'ụbọchị taa ọ na-agara agaru ewepụ ndị iro josef josef ọ gaara abụ ihe ọ bụ n'ala ijipt ewepụ goliat onye isi agha ndị asiria onye bụ onye iro ichere ma pụrụ ịnụ aha david otu esi wee nụ ya n'ụbọchị taa ewepụ modekai ichere na a ga-anụ ihe ọ bụla nke gbasara haman n'ụzọ esi wee nụ ya n'ụbọchị taa n'otu aka ahụ ka martin luther jr na nelson mandela ji bụrụ ndị a na-ewebata mgbe ọbụla a na-akọ akụkọ ụwa n'ihi na ndị a bụ ndị biliri ese na o kwesịghị imegbu mmadụ ọ bụ ọchịchọ ha imegbu ndị elere anya sị na ndị eru eru na mmadụ ndị iro na-eme ka onye na ọdịghị ihe ọ bụ bụrụ ihe ọ bụ ya kpatara ọ bụrụ na achọ ịhazi ihe ịbụ ọ bụ site n'ọnụ ọgụgụ ndị kpọrọ gị asị biko gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa agbafula maka ndị iro gị ọ bụrụ na ị gbanarị ọgụ ahụ n'ụbọchị taa ị ka ga-alụ ya ụbọchị ọzọ ma onye iro ahụ nke ị meriri n'ụbọchị taa agaghị apụta ọzọ echi lee anya ị pụghị ịgba ịnyịnya ibu karịkwa mgbe o sekpuru ala ọ bụ mgbe ahụ ka ị na-enwe ike rigoro n'elu ịnyịnya ibu ma gị onwe gị onye iro gị apụghị ime ihe ọ bụla karịkwa mgbe ị sekpuru ala ya mere esekpurula ala nye onye iro gị cheta onye iro nke mbụ ị nwere na ndụ bụ gị onwe gị ọ bụrụ na ị nwee ike imeri onwe gị ọ dịghị onye iro ị na-agaghị emeri sisero mgbe ọ na-ekwu okwu ọ sị na mmadụ bụ onye iro karịsịrị onye iro nye onwe ya onye iro nke abụọ nke ị na-agaghị imeri bụ ibi ndụ n'isi nke ndị bekee na-akpọ ignorance ibi ndụ n'isi onye iro nke atọ ị na-agaghị imeri bụ ụjọ onye iro nke anọ ị ga-emeri bụ ụkpa na ụbịam ọ bụrụ na ị merie ndị iro ndị a n'ezie onye iro ọ bụla nke si ebe o si na-abịa ga-abụ onye pụrụ ịzọgide ụkwụ ga-abụkwa onye ị ga-anọgbu na ndụ nke a ị ga-ebi karịa ha niile ya mere n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche nwee obi ike tụkwasị Chineke obi mee ka aka gị dị ọcha mgbe ahụ ka ị ga-enwe agbamume obi ike na ikike nke ị ga-eji guzo ọbụna n'iru ihe ọbụla nke na-amaghị mgba ọbụna n'ọnọdụ dị otu a n'ezie ga-ahụ na ọ pụghị ime ihe ọbụla n'ọnọdụ gị na n'ihe ọbụla nke ị na-eme m na-asị ka ọ dịrị gị otu a ka onye nwe m nye gị nchekwa nke zuru oke bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rute anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com awrnigeria at yahoo dot gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 070 6363 7224 oge a ka anyị ga-ejiwe nụọ abụ dị iche ma nabatakwa onye mgbasa ozi onye anyị na ya ga-atụgharị iche ma nyochaa akwụkwọ nsọ n'ụbọchị taa enyi m ọma na-ege ntị ka anyị were ohere ọma kelee ndị nọmba 1 township school kwaya aba Seventh Day Adventist Church unu emeela ka anyị na etoja a mgbe niile ụmụnne m n'ime jizọs anyị ekelela onye nwe anyị ọzọ n'ụbọchị taa n'ihi na o kwere ka anyị dị ndụ wee hụ ihe nke ụbọchị nke taa aha m bụ pastọ Daniel Michael ihe ọgụgụ anyị n'ụbọchị taa ga-esi n'akwụkwọ abụọma 103 cheta n'ahịrị nke mbụ ga-eruo na nke ise tutu anyị agụ ebe a ka anyị kpee ekpere onye nwe anyị na Chineke anyị meela mma mma dịrị gị n'ihi na ị bụ onye kwesịrị ka atụkwasị obi dịka ndị gị ga-ege okwu gị na mgbe ụtụtụ a were okwu gị dụwa ndị gị nsọ kwee ka okwu gị bụrụ ngọzi nye anyị ka ọ bụrụ ìhè nye okporo ụzọ anyị kwee ka okwu gị wetara anyị ọganiru n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen abụọma 103 pụta n'ahịrị nke mbụ gị ruo na nke anọ ọ na-asị gọzie jehova mkpụrụ obi m ka ihe niile nke dị n'ime m gọziekwa aha nsọ ya Gọzie Jehova mkpụrụ obi m, echezọkwala mmeso ọma ya ọ na-emeso gị. Bụ onye na-agbaghara gị ajọ omume gị niile, onye na-agwọ ọrịa gị niile, onye na-agbapụta ndụ gị n'aka mbibi, onye na-ekpube gị eze bụ ebere na obi ebere dị iche iche. Onye na-ewere ezi ihe mee ka afọ jụọ ọnụ gị, ịdị na nwata gị ewee mee onwe ya ka ọ dị ọhụụ. dịka ugo amen ọ bụrụ anyị gee ntị nke ọma n'okwu Chineke anyị ga-ehụta na ọ dị mkpa ọ dị ka anyị na-echeta mmeso ọma Chineke nke ọ na-emeso anya. mkpụrụ ihe dị ise ka anyị ga-agụta n'ebe a dịka ihe nkụpụta asị dị n'ụbọchị taa ọ sị gọzie Jehova mkpụrụ obi m ka ihe niile nke dị n'ime ngọzi kwa aha nsọ ya chineke kwesịrị otuto anyị o kwesịrị ekele anyị o kwesịrị ka anyị na-aja ya mma n'ihi mgbe ọbụla anyị na-echeta mmeso ọma chineke n'ebe anyị nọ ọ na-enye anyị nkwamike wuliekwa okwukwe anyị ịtụkwasị ihe obi karịa n'ime ọnọdụ anyị niile onye dere abụọ ma asị ma anyị echezọla!" dịka o kwuru n'ahịrị nke abụọ ma anyị echezola mmeso ọma niile nke ọ na-emeso anyị ọtụtụ ihe na-ebute ntamu na-ebute ụjọ na-ebute enweghị okwukwe na-ebute obi abụọ n'ebe ndị na-ekpere chineke nọ bụ na anyị na echefukarị ọtụtụ mgbe mmeso ọma chineke n'ebe anyị nọ dịka m kwuru ya n'ime ebe anyị ga-ahụta mkpụrụ ihe ise onye dere abụọ ma asịsị ma anyị gọzie jehova nke mbụ bụ nọọsụ na ahịrị nke atọ bụ onye na-agbaghara gị ajọ omume gị niile ngọzi kachasị ngọzi niile chineke pụrụ inye ndị ya wụ ịgbaghara mmehie ha mgbe ọbụla ha mehiere o nwere ihe kwesị na-echetara gị ugbu a bụ ihe imejọrọ n'ebe chineke nọ n'ụbọchị taa ọtụtụ ndị mmadụ na-asị ihe a na-akpọ n'okwu bekee foundational cause foundational sin foundational problem mana otu ihe doro m anya bụ na akwụkwọ nsọ mere ka anyị marasị na otu n'ime mmeso ọma chineke na-emeso anyị bụ na ọ na-agbaghara anyị ajọ omume anyị mere na baịbụl sisi ọ bụrụ na anyị ekwupụta mmehie anyị na ọ dị na njikere ịgbaghara anyị mmehie ma sachakwa anyị pụọ na ajọ omume anyị niile ị keletuola chineke etutuola chineke mma mma ejeela ya mma i e buliela aha nsọ ya elu n'ihi na ọ gbaghara gị ajọ omume gị niile nke abụọ anyị ga-ahụtakwa n'agịrị nke atọ bụ nọọsụ na onye na-agwọ ọrịa anyị niile chineke anyị wụ dibịa ukwuu karịrị dibịa niile a na-akpọ ya ọgwọ mgbe ọ nyere dibịa nke ụwa ọ dịghị ụdị ka ọrịa na ọ dịghị agwọ buru ọrịa gị bịakwute ya ọ ga-agwọ gị ọrịa ọ bụrụla ọ gwụọla gị ọrịa iji ya ụgwọ ekele n'ihi na o gosila gị mmesoọma ya iji ya ụgwọ ekele ọ bụ onye na agwa anyị ọrịa niile nke atọ dịka anyị ga-ahụ n'ahịrị anọ nke abụọma 103 ọ sị na ọwụ onye na-agbapụta ndụ anyị pụọ n'aka mbibi aleluya ihe mbibi ihe nripịa juru ebe niile ma nke a na-ahụ anya ma nke na-adịghị ahụ anya mana onye nwe anyị na chineke anyị bụ onye na-agbapụta ndụ anyị pụọ n'aka mbibi ọtụtụ ihe mmadụ si na onweghị ihe ọ bụ egbuola ha ọtụtụ ndị enyi egbuola ha olulu ọnwụ ha arara ha ha adakpuo n'ime ya ọtụtụ ihe ha riri abụrụla nsi nye ahụ ha ha ericha ya ha anwụọ ha ericha ha baa n'ọrịa ma na-ede ndụ taa ọ bụ n'ihi na onye kere gị nọ na njikere n'ụtụtụ n'ehihie n'abalị ịnapụta gị pụọ n'aka mbibi nke anọ ọ sị na bụ onye na-ekpube anyị okpu eze bụ ebere na obi ebere dị iche iche ọ bụrụ sị na ị nọtụola na ndụ a mmadụ emeela gị ebere n'oge mkpa ị ga-ama uru na obi ụtọ dị na mmadụ dị ndụ na-anata ebere ọ sị na ọ na-eji obi ebere dị iche iche na-ekpube anyị dịka okpueze nke ise o mere ka anyị mara sị na ọ na-ewere ezi ihe mee ka afọ ju ọnụ anyị ịdị na nwata anyị ewee mee onwe ya ya dị ọhụụ dịka ugo ihe ọma ka ọ na-eji eme ka afọ ju ọnụ anyị ihe ọ fụtara wụ na ihe ọbụla ị wetara akwụkwọ nsọ si na jehova ga-agọzi achịcha anyị na mmiri ọṅụṅụ anyị ihe ọbụla ị wetara mgbe anyị kpere ekpere n'elu ya chineke mee ya bụrụ ngọzi bụrụ ahụike bụrụ ọtụtụ onye ahụ gị eleghị mgbe e gọziri aha jehova kee mgbe ị nwere ike icheta e gọziri aha jehova n'ihi mmeso ọma ya niile ọ dị ndị na-alụọla di ọtụtụrụ afọ lụọ nwaanyị ọtụtụrụ afọ ha mụtabeghị nwa ma ọ bụrụ na chineke gọziri gị ngwa ngwa ị na-alụta dị ma ọ bụ nwaanyị ya ewere mkpụrụ nke afọ gọzie gị amụta nwa ikeletuola chineke gaa ego ụlọ akwụkwọ gụọ gaa gụta were asambodo dị mma lọta na nke gị ikeletuola chineke n'ihi mmeso ọma ya gaa gaa n'okporo ụzọ ya eme okporo ụzọ erubere gị isi gị gaa n'udo lọta n'udo ị keletụla chineke n'ihi mmeso ọma ya site n'oge ruo n'oge ọrịa abịa gị gị ikpere kpọkuo chineke n'ekpere ya gwọọ gị ọrịa dị n'ụzọ dị ịrịba ama ikeletụọ na chineke gọzie jehova mkpụrụ obi m ka ihe niile nke dị n'ime m gọziekwa aha nsọ ya gọzie jehova mkpụrụ obi m echezọkwala mmeso ọma ya ọ na-emeso gị ịbụ nwoke ịbụ nwaanyị ịbụ okorobịa ịwụ agbọghọbịa ịwụ nwatakịrị ị e pụrụ ịnọ dịrị jii otu nkeji ọwa abụọ were ya chụọra chineke aja ekele kpụkwuo ya bụ otito n'ihi mmesoma ya nke ọ na-emeso gị ọ bụrụ chineke emepe anya nke ime mmụọ gị gaa hụ agha niile nke onye iro na-ebu n'ebe ị nọ ị ga-amasị na chineke kwesịrị ka etoo ya ka anyị na-eme otu a ka anyị na-agọzi jehova mkpụrụ obi anyị ka anyị marasị na ọ ga-eme chineke a na karịa ọ ga-adịrị gị na mma n'ụtụtụ ọ ga-adịrị gị na mma n'ikoto ọ ga-adịrị gị na mma n'abalị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen ka anyị kpee ekpere chineke anyị meela n'ihi mmeso ọma gị niile n'ebe anyị nọ biko dịka anyị na-eto gị ikwupụta mmeso ọma gị n'ebe anyị nọ ekwela ka mmeso ọma gị gwụsịa n'ime ndụ anyị n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị. anyị amen mmesoma Chukwu n'ebe anyị nọ ọ bụ ya kasị mma mmesoma Chukwu n'ebe anyị nọ ọ bụ ya kachasị mma mmesoma Chukwu n'ebe anyị nọ ọ bụ ya kasị mma mmesoma chukwu n'ebe anyị nọ ọ bụ ya kasị mma imela onye mgbasa ozi Daniel Michael na-echekwutara anyị na mmesoma Chineke n'ọbara ụba n'ebe anyị nọ anyị na-arịọ ka mmesoma chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọdị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 63 637224 mara na nwere ike ige ozi ọma nketa na arrg gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo